mana ajụjụ nke gị amakwara ezigbo mma mmanụ nwaanyị anyị tọrọ m atọ kama ya nụọ nke m ji obere ihe wee tọọ dresi m ga-eme m ga-eji n'ọwa anyị tọrọ m atọ bụ na na o wekala si daa mụ mi nwaanyị na ọ bụ na ego adịghị m n'akpa ọ bụrụ na ya bụ nwaanyị na ọ dịkwa n'akpa nke ya anyị amanụ ka ọ ga-adaba anyị emume ya bụ ihe napụ na ego adịghị n'afọ ya ekekwana ya <laughs> na-emezi ọrịa <laughs> ya na-eme nwere isi eh, ịhụnanya bụrụ na arọ n'oye dị ịhụnanya bụ nkwekọrịta omume nghọta n'udo n'udo ịhụnanya ya ka kpọrọ ịhụnanya agbanyeghị na ọ tọrọ m atọ ọhụụ m n'anya n'ezi mmụọ na n'eziokwu ya aga m anụ nwaanyị tọrọ m atọ ọsọ abụ na o ego mụ nwaanyị ha nne ya maka na o nwere ụzọ dị iche iche ọ eji ewọrị m nwaanyị ahụ ọ ya emecha na ikpeazụ mba na-efe ya n'ofufe dị iche iche m na ha laik ha enede anya ma ọ mara mma ma ha mma na maghị ha nụ ya ma nụ onye m tọrọ zọọ ya na onwe m